Everybody stop at this junction. Only the media. Media channel. Media stop here. Media Don't move to media. Don't move to media. You can be here and get it. Media stop. Stop here. Every media. Every media stop here. ebe a bụ obi ebe a ka ndị kristi na-anọ obi onye daba n'ebe a bụ the tent nke ụmụntakịrị na ụmụ nke a Ebe de kaba na ne pepere. Ebe. Ebe sa priest na ne pepere. Ebe ko na ne pepere. Ebe. Unu ko si mebe wanya wo. Ebe anya wo. Na ebe sa wa ta ga. Akaba. Ebe. Mba bi ka ya tumo dara. Everybody. Everybody. Apo apo apo. Leave him. Yemi ata. Kita no. Kita no. agakwana abịa abịa lá, Vamos me lembrar, Ata akwande kiwe, wè, wè, wè, wè. Ata akwande kiwe, wè, wè, wè, wè. Metu tagi nou, wè. Ki wè, kwe, kan, kwa, gè, wè, gifre, di nan lan so gen. Wè, biyan, meji. Apo nan meji, do mwen, me se, houni, men, mwen, zan. Wè, sin, nan, gabe, ba, wè, kon, kwa, han, nish, to, di, mi, men, mwen, ne, zi, kon, e, ga, zi, pre, wè, me, ka, le, ki, wè, de, la, san. Ape, yon, do, zi, yon, gen, yon, gen, gen, gen, gen enweghị m onye ọzọ ma ọ bụghị naanị gị enweghị onye ọzọ ma ọ bụghị na ọ bụ naanị gị chineke ana m akpụ isi ala wee nye gị ana m akpụ isi chineke chineke enweghị ihe ọzọ ọ bụ ụmụ gị dị ebe a bịa anya ha nsọ otuto na nsọpụrụ dịka isi ekweghị na nkwa o ihe ọ anyị chọrọ bụga akụnụba nke ọnwa ọ bụ nwere onwe ka anyị nwere dịka onye na-azụ ekpere ana m agwara gị ọdị ndị Igbo na nke dị nsọ Chineke nna nke pụrụ ihe n'ihi na nke bụ ngosi ọ na ndị nsọ n'ebe a aka ha ọjị ezi ebube dị ngozi o na-agba ise dịka ịhụna na isi dị n'ime ndụ anyị ị gaghị agharịpụ anyị onye nwe m na chineke nna nke igwe n'ebe a ka ụmụ gị si ọha anya wee bịa wee gọzie aha nsọ gị wee tori n'ime mmụọ na eziokwu ka o fuo gị iwe si n'ala nke abụọ ala nke ha nna be nsọ onye nwe m na chineke nna biko eze ebube biko enweghị m onye ọzọ ma ọ bụghị naanị gị onweghị onye ọzọ m na-efe ewezụga gị onye nsọ anaghị m efe arụsị ọ bụ naanị gị ka nna isi ala nye lekwe na ọ bụ ebe a ka ụmụ gị si ọha anya wee bata ebe a wee si na ị ga-esi n'ebe a n'ụbọchị nke taa wee mee ka ihe wee bata n'ime ndụ ndị n'ime bụ ndị nọ n'ime afrịka bụ ndị ezi ebe niile ụwa afọ chineke nna nke onye na-eme mma bịa ka ị ga gị bịa ka anyị wee fee gị n'ikpe mmụọ ndị gị ga-egozie ha mekwa ụmụ ebo IPOB ga-egozie ha mekwa ndị eji eji n'ụlọ mkpọrọ wee hapụ ha na nke dị nsọ mekwa ndị ha n'obi ka nke igwe bịa ka ka ka mmụọ ọ bụghị na anọkpa ahụ ka anyị wee bụrụ ndị ga-enye aha gị onye chineke nna nkụtule nke ndị agha biko anyị na-echekwa gị ime afọ nke a n'ihu na-asị na o afọ iri ise nke ihe ọjọọ kacha ihe ọjọọ wee wetakwasị ụmụ gị n'ihi na iwe gị nọ n'ebe anyị nọ anyị wee na-arịọ gị nna nke dị nsọ biko bịa ka iwe sachapụ anyị ụzọ anyị niile bịa ka iwe ka anyị wee dị ọcha ezi onye nwe m tinye ezi mmụọ nke itinyere n'ime o wee chọta ebe a tinye n'ime ndụ ụmụ gị niile ebe niile ụwa chọtara ka ha bụrụ chọtakwa ebe a nna nke ebe chineke nna nke igwe gọzie ala gọzie ala onye nwe m na chineke ọ bụ ebe a ka anyị niile si wee pụta onye kere igwe n'ụwa ana m enegotuta na nsọpụrụ na ịja mma aga m etigheta azụ ebe a bịa nwụrọ gị ụlọ ukwu ebe mgbe dị ngọzi nke a bụ nkwa nke m m eji nkume wee gị ụlọ ebe a chineke ka iwe bịa ka iwe mee ka ụmụ nwere isi na ọnwa eri were otu ụtọ na-abịa abịa abalị iri itoolu chineke nna nke ezigbo ka anya mara gị n'ime ama gị ebere n'isi ndụ ụmụ gị niile onye ọbụla dị nso ụgbọ ọrụ mmiri na-ebi ka